egwu adịgo n'ụwa ọdịgbo ọdịgbo

na ife eji eti mkpa abụrụkwa na ife ekpue ga-arapụ ya na ọ kọrọ igbo na-anụ onu ya isiokwu wee bụzi alụ gịnị ike obi alụnyebego m aka n'anya ọ na-achọ ịlụkpọ m anya mma rapụkwa ya ka ọ nalụ ma ana nna m ọ na-achọ ka ọ zọlụ ana nna m ka ọ na-achọ ka ọ napụ m n'ike <laughs> ọkwanye ka m ji wee wetala ụmụ abalị mkpesa akịta maazị ibe nyebe bụ okwu siri ike o okwu a sigidere ike wee sie ka ọgụ oke ọkpa na-abụ na anụ maka nnekwu ọkụkọ maka banụba ọ dịka ọ na-ama nnụsị okwu gbasara ike obi n'obodo anyị bụ ụmụ abalị ike etuto n'anya ịpịa etuto ịpịkpọ anya ịrapụ etuto otogbuo anya ịgwa ya eziokwu amaghị m ebe mmemme maka okwu ama ọ gịnị ka ị na-achọ ka ị gwa m ife a ọ pụtaziri na ike obi ofu onye ga-akarị ụmụ abalị niile na ọ kwụrụ na akarị onye kụrụ ya ọ bụrụ ebe m kama na ebe na-eme ka m eji ama atụ enugo kedu nke bụ na mmadụ dị ka ike obi chi ga-eforie so ebe ọ na achọ bụ ebe nsogbu ga-esi ọ nara onye a nwunye ọ bịa zọkwụlọ anị onye nka anyị kwụkwa nke a nwee zuru o wee jezie na nke akpa eri wee nakọrọ ya nkwụ ebe o si enweta ife o ji akwanyite ezinụlọ ya ife o ji abụ mmadụ fụ ijiji ọ na-ezeli bụkwana na ya na mkpụrụ aṅụ emego ife ụkwana ndụ ka a na-eze mmadụ eme emegide je daba n'ọnya ike obi gbara nwere ife ọzọ ọ na ụmụ abalị ga-arapụ egbe a na-achọ ibulu m ka o bulu m ka m ka m gwazie gị eziokwu nke ejekọrọ ime na ndụ m ọ na anya mụnwa bụ akwa ọkụkụ ga-etiwa kama ike obi ga-analụ nya anya ife dị bụ ofu ga-eme eh, ọma mme na ndụ m ibe ibe melụ ee eh, mụnwa bụ ka agba ama nnọ ịba bụ akwa ọkụkọ etiwa enugo mgbe e tere aka mma akpọ ụmụ abalị ka anyị nọ ka ọ tinye okwu ọnụ mhm. mara ebe a ga-eme ya hmm. maka ifie egwu atụ na gị hmm? ya bịa naba emesịa a ga-ezi gị ozi maka na sọsọ ife a ka a ga-esi wee meba ọnwụ Enugu egwu atụ ya ga ozi Enugu ife a bụ ọjị nso na mkpesa nwetara ụmụ abalị ya ah. eh, aka ọkụkọ amịkpọrọ amịkpọ maka nke nwa ezipụgo m ụmụ abalị ozi m ga-eje wee ibe oh, ozi enugo bịa enugo eh? naba mma nnọ kwe ka ọ karịa onye kụrụ ya ka mmazi efe bụ na mmadụ ama ṅụ mmiri tọgbu e, iko maka na ike obi si ya ya etopụ